AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala obi dị m ụtọ ịnabata gị na-asị olee otu ezinụlọ gị dị ka onye nwe m nọnyere gị n'ụbọchị taa ka anyị na-aga n'iru n'ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa na-asị jide ire gị aka jide ire gị aka nwanne anyị nwaanyị a anyị na-eleba anya na ihe gbasara ya na-eme ka a mata n'ụbọchị taa na anyị kwesịrị ịkwa ire anyị nga biko gee ntị nke a dị mkpa na mpaghara nke nkwanye ùgwù nke nwaanyị nye di ya n'ihi na akwụkwọ James isi atọ amaokwu nke isii ọ na-asị ire bụkwa ọkụ bụ ụwa ahụ nke ajọ omume ire na-eguzo n'etiti ihe niile dị anyị na-arụ dịka ihe na-enye arụ dum ntụpọ nke na-afụnwukwa ihe na-aga dị ka amụrụ ya ọkụ ọkụ ala mmụọ bụkwa ihe na-afụnwu ire ahụ ọkụ biko n'eziokwu ụmụ nwanyị ụfọdụ bụ ndị na-anaghị erubere di ha isi ndị na-emenye di ha ihere ọbụna n'ọha site na ihe ha ji ọnụ ha kwue ndị na-anaghị eji ire ha aka achọrọ m ime ka nke a pụta ìhè site n'ihe m gabigaworo tutu ugbu a abụ m onye isi ike nye di m ọ dị ihe m ji ya kpọrọ ọ dịkwana ihe ga-eme ka m sị ka m hazie okwu m tutu m ekwuo ya ebe ọ nọ ana m ekwu ya otu o si bata m n'uche ana m ekwukwa ihe ndị a na-adịghị mgbe ọ na-emetụ m na-arụ na ihe m na-eme bụ isi ike nye di m ọ bụrụ n'ụlọ ebe ahụ ka m na-atọ ụka were olu ike gwa ya ihe nke ọ ga-eme kasị ya anya n'elu ya ma ọ bụrụ na m pụta n'ezi ma akpa agwa dịka a gasị ịhụkwara nwaanyị a na ọ dịghị onye dịka ya nwaanyị a n'ezie maara Chineke ọ bụ ezie na abụ m onye a mụrụ ọhụụ n'ime Chineke ma amụghịre m ọhụụ mgbe ụfọdụ di m chọọ ikwu okwu ma ọ bụ ọcha ịkpanyere m ụka ọ ga-ebu ụzọ rịọ Chineke arịrịọ ka mkparị ụka anyị bụkwaranụ nke ga-aga nke ọma nke a na aga eji oke olu na arụmarụ ụka gbasasịa ma ọtụtụ mgbe mkparị ụka ndị a bụ nke na-adịghị onye na-ekwenyere ibe ya n'ihi na enweghị m ike nọ nga ahụ ihe o kwuru eme ọ bụ m onwe m ga-ekwu ihe a ga-eme n'ezinụlọ ahụ lee anya ọ bụ ihe rara ahụ na nkweta na nwaanyị a mmadụ ga-ahụ si na ọ na-azọgbu ahụhụ onye nke Chineke bụ onye na-akpa agwa ndị a rere ure arụ ndị a bụ onye a na-ekechi obi n'ụzọ dị otu a megide di ya nke a bụ ihe m na-eme lee anya Chineke si m depụta ya otu a ka o wee nwee ike nye aka ịhazi ezinụlọ ndị onye iro keworo agbụ mee ka ha ghara ịhụ ụtọ nke ịbịakọta n'otu nke di na nwanyị ya mere m ji na-eme ka o doo anya n'ụbọchị taa na-asị gị nwanyị onye bụ nwanyị gee ntị gee ntị cheta ihe edere n'akwụkwọ Pita nke mbụ isi atọ malite na nke mbụ ruo na nke isii nke na-asị n'otu aka ahụ ndị bụ nwunye doo onwe unu n'okpuru dị unu biko gụchaa nke a n'ihi oge Pita nke mbụ isi atọ malite na amaokwu nke mbụ ruo na nke isii onye ọ bụla na-anụ olu m n'ụbọchị taa biko gụọ ya nwaanyị alụbatara n'ụlọ nwaanyị ọ bụla bụ onye kwesịrị ịkwanyere di ya ugwu n'ihi na Chineke na-adọ anyị aka na ntị sị site n'ụzọ dị otu a anyị pụrụ irite mkpụrụ obi onye a n'uru ma ọ bụrụ na onye ahụ ekweghị na Chineke n'ọnọdụ nke m a a na-ahụ dị ka onye kwere ekwe ma ụdị ndụ ọma dị otu a adịghị n'ime m ọ bụghị ihe mwụta n'afọ ndị ahụ m bụ onye isi ike na-achị ọ dị mgbe m na-agwawa di m okwu ma ewere nkwanye ùgwù gwa ya okwu mgbe ọbụla anyị na-akparị ụka tutu ọ na-etinye ọnụ mekwuo ihe ndị ahụ nke ọ chọrọ ikwu ime ka ọ mara na a karịrị m ya n'ụzọ ọ bụla na oru eru ya bịa na nke ịsụ bekee aga m ịhụ na emere m ka ọ mara sị na mkpụrụ okwu ndị ahụ niile ọ sụrụ na bekee na ọ dị ndị ọ kpọrọ otu ekwesịghị ịkpọ ya ime nnọọ ka ọ mara na ọ dịghị nga o ruru mụ na ya ihe ndị a na-aga n'ụzọ dị otu a mgbe nwoke a na-abụghị onye ọtụtụ okwu lekọtara ihe ndị a o nwere ike ya kpalie ya ya kpọ m amarịcha mgbe ahụ ka m ga-eweli olu m elu gara ya otu ọ dị ya n'ụwa ya n'ikpeazụ ga-ahụ na nnọkọta ma ọ bụ mkparị ụka mụ na ya ga-abụ nke a ga-eji ihi ụka gbasasịa ma mgbe m na-ebi ndụ a ọ dịghị mgbe m ghọtara na ihe na-akpali ụdị rere ure n'ime m ihe na-eme m enwe m ike iji onwe m aka ebe nwoke a nọ ọ dịghị mgbe m matara na eji m ire m na-adọkasị ezinụlọ m dịka akwụkwọ ilu isi iri na anọ amaokwu nke mbụ na-eme ka anyị mara ọ bụ ihe na-atọ m ụtọ naanị m ịnọ karịa ị na-ahụ nwoke a lee anya mgbe ọbụla Chineke tụrụ atụmatụ ị nweghị ike megide ya ya gaara gị n'ihi nke a ọ dị mgbe ọ gaara m ọbụnarị mkpebi m ịhapụ nwoke a gaa hụ na ọ dị mgbe Chineke kwadoro mgbasasị nke ezinụlọ Chineke kpọrọ ya sị gụọ n'akwụkwọ malaka isi abụọ amaokwu nke iri na isi. ya ka m ji na-eme ka ị mata n'ụbọchị taa nwaanyị ọ bụla nwere ike iwulite ezinụlọ ya n'ụzọ dị mma n'ụzọ kwesịrị ekwesị mgbe iji nkwanye ùgwù na amara na-eche onwe gị n'iru di gị udo ga-abụ nke ga na-achị n'ezinụlọ gị ekwula okwu mgbe ọbụla di gị na-ekwu okwu nke ka nke mgbe ọ dị ihe dị mkpa nke a na-achọ ịhazi mụta ịnọ nwayọọ na iji anya udo ịhazi okwu gị mgbe ọbụla ọ dabara na ị ga-ekwu okwu gị onye mụ na ya tụgharịrị uche n'ụbọchị taa n'ezie amaghị m otu ọ dị gị n'ihi na ọ dị otu ọ na-adị m n'ahụ mgbe m na-eche echiche gbasara nwoke a nke a na-ekwu okwu ya nwoke ike na-anaghị adị nwoke na-anaghị eme ihe ọ bụla ịsị ka m megwara onye a na-akpa ụdị agwa nwoke a ga-asị na ọ dị nwayọọ ma lee ụdị ihe dakwuru ya ya ka m ji na-asị n'ụbọchị taa biko ọ daba n'ụzọ dị otu a chetakwa na nwoke a na-agbakwuru Chineke gbakwukwara Chineke matakwa na nwaanyị ya dị otu a pụrụ ịgbanwe ọ pụrụ ịgbanwe ọ bụ mgbe ị malitere ịhazi ihe ndị a n'onwe gị n'ike nke mmadụ ya ara ahụ ma nwaanyị dị otu a pụrụ ịgbanwe n'ihi na Chineke na-adị ndụ ka ị na-atụgharị uche n'okwu ndị a ka onye nwe m gọzie gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke anyị bụ ka ịhụnanya Chineke bara anyị ụba n'ime ezinụlọ anyị n'aha Jizọs amen ụmụnne anyị Chika Nwejike na Ndụdịrị Mmachukwu abụ nke unu nyere anyị bụ abụ nke na-ewuli mmụọ anyị anyị na-arịọ ka udo Chineke na ịhụnanya ya nọnyere unu n'aha Jizọs amen ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri ime akwụkwọ nsọ Chineke gee ma nata ngọzi dị n'ime ya gị nwa chineke onye na-ege anyị ntị n'ụbọchị taa anyị na-ewetara gị ozi ekele site n'aka onye nwe anyị na-arịọ ka onye nwe anyị gọzie gị mee gị na mma gị na ezinụlọ gị anyị na-ekele gị n'ihi na ị nwere mmasị iso anyị tụgharị uche na ihe dị n'akwụkwọ nsọ n'ụbọchị taa ka ị na-ege ntị ka ị na-anụ olu anyị n'oge awa a marịọ ka onye nwe anyị binyere gị ma gọzie gị mee ka ịdị mma ya bara gị ụba n'aha jizọs amen isiokwu anyị taa si chineke ga-arọpụta chineke ga-arọpụta nye ọgụ nke akwụkwọ nsọ anyị na jenesis isi iri abụọ na abụọ ahịrị nke asaa ya ka anyị kpere onye nwanyị onye nwanyị gọzie anyị ka anyị na-ege ntị n'okwu gị taa wee ka gị wetara anyị olileanya mee ka okwukwe anyị guzosiri gị ike wee sota jikere anyị n'ihi ndụ ebi ahụ n'aha jizọs amen chineke ga-arọpụta jenesis isi iri abụọ na abụọ n'ahịrị nke asaa ọ na-asị otu a isak wee gwa ebraham bụ nna ya okwu sị nna m ọsị sị lekwa m nwa m ọ lee ọkụ na nkụ ma olee ebe nwa atụrụ eji achụ àjà nsuru ọkụ dị ihe ọgụ anyị gụrụ mkparịta ụka nke nọ n'etiti Abraham na nwa ya Isaac gịnị ihe kpatara ọnọdụ ajụjụ dị otu a bụ na Chineke nyere Abraham ntụziaka ihe ọ ga-eme ma anyị gụọ malite n'ahịrị nke mbụ na Jenesis isi iri abụọ na abụọ n'ihi na ọ sị o ruo mgbe ihe ndị a gasịrị na Chineke na-anwa Abraham sị ya Abraham ọsị lekwa m nke abụọ sị ya biko were nwa gị nwoke nke gị nwere naanị ya onye hụrụ n'anya bụ isak jee ala moria soro ya n'ebe ahụ ka ọ bụrụ àjà nsure ọkụ n'elu otu n'ime ugwu ahụ nke m ga-asị gị jee ma akwụkwọ nsọ mgbara mgbe chineke nyere ebraham ntụziaka dị otu a ga-egwere naanị nwa ya ga-achụ aja na Ebraham gere ntị ma ebe a sị na Chineke nwara ya n'ihi na n'ala Kenan ebe Ebraham biri ha na-eji mmadụ achụ aja ma Ebraham na mmekọrịta nke dị n'etiti ya na Chineke Chineke bụ Ebraham were mmadụ chọrọ ya aja ọ nwatụrụ. atụrụ ka na Ebraham na-eji achụrụ Chineke aja ma ndị Kenan na-eji mmadụ achụ aja nye arụsị dị iche iche ka ha na-efe ma ebe a sị na Chineke nwara ebraham ịmara ma ọ ga-ege ya ntị n'ihi na ọ maara nke ọmasị na nne ji mmadụ achụ aja ma ebe a mere ka amasị na ebraham gere ntị n'ihi na ebraham bụ onye na-ege ntị onye chọrọ ife chineke ka ọma feta n'ime mmụọ na eziokwu aghaghị ige chineke ntị ebraham ege ntị mee dịka chineke kwuru ma mgbe ha nọ n'ụzọ na-aga isak wee ya mara ihe nna anyị na-eji achụ àja na ọ bụ nwa atụrụ ha pụọ n'ụzọ ka ajụwa nna ya ajụjụ si anyị ji nkụ anyị ji ọkụ anyị jikwa mma ma anyị eji nwa atụrụ a eji chọrọ Chineke aja ma otu n'ime ọsịsa nke Ebraham nyere bụ na Chineke ga-arọpụta nwa atụrụ a ga-eji chọrọ ya aja na-asụ Hibru maọbụ na-asụ nke Ebraham ya na Jehova ga-arọpụta Jehova jire ma Ebraham na nwa ya ji okwukwe gawa na jehova ga-arọpụta ha garuo n'ebe ahụ ebraham ejikere nwa ya iji chụọ aja dozie ebe a ga-achụ aja ya were nwa ya dote ka ọ chọrọ chineke àjà dịka chineke chọrọ manya kịtasị na naanị isak bụ nwa naanị ebraham nwere ma akwa n'otu aka asị na ebraham na-ekwere ya nkwa nwa ọtụtụ afọ ma nwa abịa nwa emechaa abịa chineke asị mgbe o ya ga-achụ aja gị onye na-ege m ntị taa ọ bụrụ chineke asị ma igwere naanị ihe ị nwere were jere ya ozi ị ga-ege ntị nwa okwukwe dị otu a na igwere nye ka bụ ihe naanị ị nwere were jere chineke ozi na chineke na onwere ike ịrọpụtakwara gị ọzọ otu a ka chineke na-anwale mụ na gị kwa ụbọchị chineke na-asị mgbe igwere gwere ndụ gị jere ya ozi ị ga-eji ndụ gị jere chineke ozi na olileanya sị na chineke ga-enye gị ndụ nke karịrị nke iji jere ya ozi ị na-eji akụ na ụba gị nwere gwere jere chineke ozi ma ele anya ya bụrụ naanị ihe nwere n'ime ụlọ ị ga-eji ejere chineke ozi dị dịka Abraham kwere na chineke ga-arọpụtakwa ọzọ ị na-eji onyinye amara nke chineke nyere gị were jere ya ozi l'olileanya na ọ bụ igwere amara ahụ jechere chineke ozi na onyinye ndị edum o nyere gị na chineke ga-enye gị ohere ndị ọzọ iji chekwara ya ozi ma otu ihe m na-achọ ka ị nwee ike ghọta n'ihe ọmụma taa bụ na mgbe anyị were ihe anyị nwere karịsịa naanị ihe anyị nwere gwere jere chineke ozi na anyị echekwala akụ ahụ nke anyị ji chere chineke ozi ya bụrụ oge anyị echekwala ya n'aka chineke ya bụrụ onyinye amara nke chineke nyere anyị iji chere ozi anyị echekwala ya n'ihi na chineke ga-arọpụta ọzọ ka anyị ga-eji chere ya ozi n'ụbọchị ahụ Ibrahim chụchara aja ya mgbe chineke rọpụtara nwatara eji chụọ aja nwa ya ọkpọba ịchụ aja nke olileanya bụ na nwa ya ga-adị ndụ ọzọ Ibrahim ga-akpọrọ nwa ya laghachikwa azụ gịnị mere o si dị otu a ọ bụ ige okwu chineke ntị mgbe chineke na-asị ma anyị weta akụ anyị jere ya ozi ka anyị weta jere ya ozi mgbe chineke na-asị ma anyị wefụta oge anyị jere ya ozi ka anyị were oge anyị jere ya ozi mgbe chineke na-asị ma anyị were onye dị iche iche nke onye anyị wee jere ya ozi ka anyị were jere ya ozi n'ihi na chineke ga-enyeghachi anyị n'ikpeazụ tụma na-arịọ gị gị na-ege m ntị taa ihe ọ bụla chineke chọrọ ka ị gwere jere ozi were jere ozi n'ihi na chineke ga-arọpụtara gị ọzọ nke chineke ga-arọpụtakwanụ gị ga-aka mma nkara nke ị nwere nwere so ana m amaghị mgba ihe ọ bụla ị nwere were ejere chineke ozi na ị ga-akwa makwara n'ime ya n'ihi na chineke ga-enyeghachi gị na mmaji mmaji ka ị na-eme otu a taa na-enwekwa mkpebi ime otu a n'ụbọchị nneke ndụ gị arịọ m ka mere onye nwaanyị bara gị ụba n'aha jizọs amen ka anyị kpere onye nwaanyị chineke anyị meela n'ihi na ihe ọbụla anyị nwere si n'aka gị ka ị na asa anyị weghachikwara gị onye nwaanyị nye anyị mmụọ ka iweghachi otu ị ga-esi ụta rọpụta ndị anyị ga-eji chekwara gị n'oge ndị ọzọ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka na-abịara unu Adventist World Radio ka ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063 637224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen emeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo